Ha na-anakwa ụtụ isi Taliban Ọsha na Zakat, nke bụ ụtụ ndị okpukpere Islam na-echi obi nke ha enye nke ruru pasentị iri.